There is God. big é big é big é ọkpọkịrị odumodu nke izizi. Ebig. Ebig o. Ebig nwa. Bịa big bịa we. Bịa nwoke bịa ebe a. Bịa mfa ọrụ tọkwa nke mọnigo. Funke. Funke. Bịa mfa. Nke iri one otu a. chai <laughs> o oh, ichela mpa ka edo n'ife a na-eme n'i n'ime edu na-eme <laughs> e ebe na aka taa gaa ka ga wetara mkpara m gaa wetara mkpara m nwoke m ịma na atụde mmemme iri ji nke ihu eke eti mexico and group na-akpọrọ okwu ndị awụ udu nze ọwụ ide mmiri ịnwara e mpa ga-egbu odogbuni mmụọbe gbala gbanyanwụ nke izizi maazị ibe agba m ihe nna eme so ezuru nke eme ebe ahụ ka m chọrọ ije lee nri ka ndị maka ihe atọ ya manyere <laughs> nna anadọwarị bụ ibilite ihe eruru ihe a na-eme tata bụ 28 septemba 2020 bụ ụbọchị a e na-enye ihu eke okie nke eti mexico and group na-eri ji iri ji ọhụụ a na-awụ iri ji akpa eme bụ iriji ji ta mmọnwụ niile dị iche iche na-eju ndị nzu niile dị iche iche dị ozi ndị ofeke nwekwara ibe a ga-edema ha oh. aga m aga gaa wetara mkpara ka ngaba ka ngabala ụbọchị akwụkwọ jebe jebe jebe jebe mm-hmm. ezigbo nwa nna gị na-amụta akpa na ịhụrụ akpa na ebe a e, e, e, ndị nze ife ememego akpa na a ga-eji ebutere gị ihe oriri niile dị iche iche a na-egbu ehi 17 gbuo ọkụkọ 516 ihe niile a ga-emekọchi ya nkwụ elu ga-agbakasị mana awụla ememere nkwụnị ihe niile nọ n'obodo ndị nze niile ama ama ha niile ga ezukọ taa ha ga-ama na mụnwa bụ isi egbe ala na-agba anyanwụ na ezumokele awụ ide mmiri ọ ihe na-eme gị ka nna gị jebe there is God oh. ka ekwelikili ụmụ ihe niile isi na-agbasị afa ee eziokwu jee butere nkụle jee butere nkụle jee butere nkụle nke nnukwu a bute ebute